Eriri m osikapa eji ọkụkọ na brokoli sie. m osikapa eji ọkụkọ na brokoli sie. I ate rice with chicken and broccoli.